Akon Adam, Reverend fada Billion! Opportunity. One bada Proper, proper, proper. Proper Ibo boy. Gangali. I said proper Ibo boy, me I come to give them. You know the show for my face, and I'm go king them. For this Kabbalah month, one Billy tell them. Ha, Bobo Yoneku, Okwamureku. Baba Dangwabulebu, Okwamureku. One of bullet eyes. ife nga bige n'ụwa nwanyị ọbụla maut akụdị feti i oge move mountain chita chikoyon guy ọ ga-abụkwa something if kalari ma hand I go shoot my shoulder away for normal guy. Who fell body go collect now waiting the street need. Woto woto for your body you go burn, my guy. Thou shalt not kill, day for Bible. Same Oyibo we give us Bible, still they kill us with God. Then use gun, give us Bible with gun by force. Africans and who do us. As a proper Igbo boy, me I go give them oh. As a proper Igbo boy, me I come to give them. You know they show for my face, say na me go ken them. For this kabbalah man to humbly tell them. Ha, oboyeneku, okwamuneku. Wabadan wabulebu, okwamuneku. Woke up early money, feeling strong and better. Living a good life, if I can follow back. energy delivery man and nwoke bụ mbada ịmana ịdịrọ positive get away your father aze papa iboboy mi ya stand confirm fino claim mi ya no dey confirm